AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa dịrị gị oru chineke onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ka onye nwe mme gị mma ka onye nwe m nye gị nchekwa nke zuru oke n'ezie arịrịọ mbụ ka onye nwe m na-eso gị na-eduzi nzọụkwụ gị n'ihe ọ bụla nke ị na-eme ka onye nwe m due gị n'ime ya n'ụbọchị taa anyị abịakwala ọzọ ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ ngalaba isiokwu a nke anyị na-atụgharị n'izu a anyị chọrọ ileba anya abụọ. ịghọta ihe chineke bụ ịghọta ihe chineke bụ onye mụ na ya na-ezukọ o kwesịrị ka ịghọta onye chineke bụ o kwesịrị ka anyị ghọta ihe chineke bụ nye anyị ma ọ bụrụ na ị chọrọ ka o dee gị anya ihe chineke bụ biko etufula mpaghara ndụ abụọ ndị a anyị na-eleba anya n'ime ha nke bụ ngozi na nkọcha ihe ndị a bụ eziokwu ha bụkwa ihe na-eme eme n'ezinụlọ gị nwa gị na-anaghị erubere gị isi obi ọ na-adị gị ụtọ ma ịhụ ya ị na-agọzi ya ị na-eme ngwa ngwa ịsị nwa m ya gaziere gị mgbe ị hụrụ na nwatakịrị a a na-akpa ezi agwa na nwatakịrị a a na-ama ihe nna ya chọrọ ka o mee lee ya anya n'ụzọ dị otu ahụ n'ihi na ngọzi chineke na-abịa site na amara nke chineke nye onye ọ bụla nke kwesịrị ịnata ya ma ọnọdụ igwe nke chineke na-apụta ihe nye onye ọ bụla nke na-emeghị dịka ọchịchọ chineke si wee dị ihe ndị a dum bụ eziokwu ma obi ebere ya ma iwe ya megide ajọ omume ọ bụ eziokwu ọ bụkwa ihe na-eme eme ọ bụrụ na ile anya n'akwụkwọ ilu isi iri abụọ na isii amaokwu nke abụọ ka anyị lee ihe onye amamihe solomon na-ekwu ebe ahụ solomon na-asị dịka nnụnụ na-efegharị dịka eleke n'ofufe ya otu a nkọcha adịghị abịa n'efu ọ dịghị onye ọ bụla a na-akọcha n'efu chineke apụghị ịkọcha ọlụ aka ya ọlụaka aka ọ nke natara nkọcha nupụrụ isi n'okwu chineke ọ gaghị njem dịka chineke si wee chọọ ka onye mụ na ya na-atụgharị uche ka anyị mee ka nke a doo anyị anya n'ezinụlọ anyị ebe ụmụ anyị nọ na nrube isi ige ntị n'okwu chineke na-eweta ngọzi n'ihi na mgbe mmadụ na-erube isi udo na-adị n'etiti ya na ndị mụrụ ya n'etiti ndị ya na ha na-emekọ ihe ma mgbe mmadụ na-anaghị erube isi na-adịghị ihe o ji nrube isi kpọrọ onye na-ebi ndụ otu o si masị ya ọchịchọ nke ya onye jụworo ịgbanwe agwa ọjọọ niile nke mmadụ ji bata n'ụwa ọ dịnụ otu ihe ndị a si amakọ ọ bụnarị na amaala anyị bụ dị omume nke a na-anabata ka ọ fọ ebe anyị na Chineke nọ ya mere Solomon ji na-agwa anyị ebe a sị na ọra ka ahụ ka ahụ ebe nkọcha dị na-adịghị ihe kpatara ya nkọcha apụghị ịlụ ọlụ n'ime gị ma ọ dịghị ihe kpatara ya gee ntị gị onye mụ na ya na-atụgharị uche ka m na-eṅomi isiokwu a o mere ka m mata na ọ dị nkọcha ụfọdụ a ga-akọcha ma ọ bụghị nke sitere n'aka Chineke bịa gaa hụ na ọ dịghị nkuku ọ pụrụ inwe n'ebe onye ahụ nọ nke a bụ n'etiti mmadụ na mmadụ ma mgbe ọbụla Chineke meghere ọnụ ya sị ihe a adịghị mma otu a onye ọbụla nke kpara agwa ahụ ọ bụrụ na nkọcha apụghị ịkpali onwe ya n'ime mmadụ ma ọ dị ihe kpatara ya ọ pụtakwara ọ bụrụ na ọ dị ihe kpatara ya nkọcha ga-adị ọ bụ ya kpatara o ji dị mkpa ọ bụrụ na anyị ṅaa ntị ghọta isiokwu a nke ọma mgbe ọ bụla ị hụrụ ihe dị aṅaa n'ime otu onye ma ọ bụ nke ọzọ ma ọ bụ n'ime gị ma ọ bụ n'ime ezinụlọ gị ọtụtụ ezinụlọ dị n'ụbọchị taa ọ bụ ile ha anya gasị echeghị m na ihe na-agazi agazi n'ezinụlọ a ọ na-eme ma ọ na-adị mkpa tutu ga-enye ntụziaka ka amata ọ bụ gịnị bụ nkọcha a gịnị kpatara onye a ji bụrụ onye abụrụ ọnụ ọ bụrụ na ị gaa n'akwụkwọ detronomi site na nkega nke mbụ ya ruo na nkega nke iri isii na asatọ o nwere ma ọ bụrụ na ị gaa na nkega nke iri abụọ na asatọ ị ga-achọpụta sị na ebe ahụ moses mere ka o doo anya n'idepụta ụmụ ihe ndị ahụ pụrụ ime ka mmadụ bụrụ onye akọchara na ihe ndị pụrụ ime ka mmadụ bụrụ onye a gọziri biko ka anyị gụọ ya agụ ditronomi isi iri abụọ na asatọ amaokwu nke mbụ na nke abụọ ọ na-asị ọ ga-erukwa ọ bụrụ na ị gee ntị nke ọma n'olu nke Jehova bụ Chineke gị ilezi anya ime ihe niile o nyere na iwu bụ nke mụ onwe m na-enye gị n'iwu taa na Jehova bụ Chineke gị ga-eme gị ka ị e kachasịa mba niile nke ụwa elu amaokwu nke abụọ na-asị ngọzi ndị a niile ga-abịakwasịkwa gị wee rue gị arụ mgbe ị na-ege ntị olu jehova bụ chineke gị gị onye mụ na ya na-atụgharị uche ịhụnanị ya onye webatara gị n'ụwa nke a enyela gị iwu ọ sị naanị gee ntị n'olu m mee ihe ndị a m si gị mee ọ bụrụ na ime ihe ndị a m si gị mee aga m eme gị ka ị bụrụ mba kachasị mba niile elu amaghị m ma ị ghọtara ya otu a ị chọrọ ịbụ onye chineke na-ewuli elu ị chọrọ ka gị na chineke na-adị n'udo ị chọrọ ka ngọzi bịakwasị gị na-abụghị nkọcha ọ bụrụ na ihe ndị a niile masịrị gị gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa nwee nhọrọ nke ige ntị na ime olu chineke ka o wee dịrị gị na mma dịrị gị na ezinụlọ gị na mma nwa chineke na-ege ntị ọ dị mma ka anyị ghọta onye chineke bụ site na onye ghọtara onye Chineke bụ bụ onye ya na Chineke ga-alụkọta ọlụ ga-ejekata ije ga-emekọrịta ihe ma narị onye ọma na-ege ntị ụzọ ọma anyị ga-esi mara onye Chineke bụ bụ ma anyị na-agụ akwụkwọ nsọ na-arịọ Chineke ka o wee mepee anyị ime mmụọ anyị ka anyị hụ onye Chineke bụ ọ ga-enyere anyị aka wee ghọta onye ọ bụ n'aha jizọs amen anyị ekelela onye okenye eze lewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa arị ekpere anyị mbụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ị mata ma ghọta onye chineke bụ n'ime ọsọ nke na-agba n'ime ụwa amen imeela onye okenye ezi enyi m mara na ị nwere ike krai n'ekwentị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ma ọ bụ na ị na-achọ onye gị na ege ama akwụkwọ nsọ na 07063637224 07063637224 gbalịa detakwara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo at yahoo onye ọma na-ege ntị ị ga-anọ nwayọ mgbe anyị ga-ewebata abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ maara chineke nọnyere ndị adventist world radio kwaya ndị nyere anyị abụọ ma nke pụrụ iche n'ụbọchị taa anyị na-asị onye ọma na-ege ntị n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi Piti Konta ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ chineke ndị ọma ndị na-ege ntị anyị na-ekele unu onye nwe anyị gọzie unu n'aha Jizọs anyị na-abịa rute gị nso n'ụbọchị nke taa na ị wetara gị okwu nke na-enye ndụ site na akwụkwọ Jọn isi ise amaokwu mbụ ruo na nke asaa ọ na-asị mgbe ihe ndị a gasịrị otu ememme nke ndị Juu dị Jizọs wee rigoro Jerusalem ma ọdọ mmiri nta dị na Jerusalem n'akụkụ ọnụ ụzọ ámá nke atụrụ nke a na-akpọ n'asụsụ Hibru Besaida nke nwere ọnụ ịba ise n'ime ndị a ka igwe mmadụ ndị arụ ha na-adịghị ike na-edina ndị isi ndị ngwụrụ ndị akụkụ arụ ha kpọnwụrụ akpọnwụ na-eche ụṅara nke mmiri ahụ n'ihi na mmụọ ozi nke onye nwe anyị na-arịdata n'ọdọ mmiri nta ahụ n'oge ụfọdụ wee kpasuo mmiri ahụ ya mere onye bụrụ ụzọ baa n'ime ya mgbe a kpasuru mmiri ahụ eme ka arụ dị ya mma n'ọrịa ọbụla jidere ya ma otu nwoke nọ n'ebe ahụ onye nọrị uru arọ na iri na asatọ na nrịrịa ya mgbe Jizọs hụrụ onye a ka ọ na-edina ebe ọ makwara na ọ nọrị ogologo oge n'ọnọdụ ahụ ọ sị ya ị na-achọ ka eme ka arụ dị gị mma onye ahụ arụ na-adịghị kezara ya sị onye nwe anyị enweghị m mmadụ ka ọ tụba m n'ọdọ mmiri nta nke a mgbe ọbụla a kpasuru mmiri ma mgbe mụ onwe m nọ na-abịa onye ọzọ eburu ụzọ rịda ka onye nwe anyị gọzie ihe ọgụgụ a n'aha Jizọs isiokwu anyị bụ n'ọdọ mmiri nke Besaida n'ọdọ mmiri nke Besaida Jizọs hapụrụ Kapanọm gawa Jerusalem dịka akwụkwọ nsọ gbara anyị ama na Jerusalem e nwere ọdọ mmiri nke nọ n'ebe ahụ ọdọ mmiri ahụ nwere ọnụ ụzọ ise ụlọ dị iche iche dị n'ebe ahụ n'ebe ọnụ ụzọ ndị a ka ọtụtụ ndị mmadụ na-esi na-apụta ndị nọ n'ụlọ ndị a bụ ndị ahụ na-adịghị dịka akwụkwọ nsọ mere ka anyị mata ndị isi ndị ngwụrụ na ndị akụkụ ahụ a kpọnwụrụ akpọnwụ ndị ọrịa dị iche iche nọ n'ebe ahụ gịnị ka ha na-eme akwụkwọ nsọ na-asị na ndị a na-echere ụṅara mmiri dị ka ha kwere na mmụọ ozi nke Chineke na-esi n'eluigwe rịdata bịa kpasuo mmiri ahụ onye ọbụla nke bụ ụzọ daba n'ime ya onye ahụ ka a ga-agwọ nwanne m nwoke ka anyị leba anya n'ime okwu a ihe a chọrọ ime ka anyị mata n'ụbọchị nke taa bụ ọtụtụ ndị mmadụ chọrọ nzọpụta ọtụtụ ndị mmadụ chọrọ ka agwọ ha ọrịa ọtụtụ ndị mmadụ dị bụ ndị chọrọ ịdaba n'ime mmiri ahụ dị ka ndị nyocha na-egosi anyị ọtụtụ ndị mmadụ na-adaba n'ime mmiri ahụ ndị dị ike na-apụta ma ndị na-adịghị ike na-anwụ n'ime mmiri ahụ dị ka gị onwe maara ọ bụrụ na onye na-adịghị ike adaba n'ime mmiri ọ gaghị enwe ike gwupụta n'ime mmiri ahụ ya mere dị ka nzọpụta dị n'ebe ahụ ọnwụ dịkwa n'ime mmiri ahụ ma otu ọ dị ọtụtụ ndị nwere ndị mmadụ na-enweta nzọpụta ngwa ngwa ma ha adịghị atụgharị anya nye ndị na-enweghị mmadụ otu a ka ọ dị otu nwoke onye nọrọ n'ọdọ mmiri ahụ afọ iri atọ na asatọ ama ama afọ ole nke gị onwe gị dị tụgharịa n'uche ma gị onwe gị pụrụ ịnọ n'otu ebe n'ihi na ahụ adịghị n'ihi na ị chọrọ ka a gwọọ gị ọrịa afọ iri atọ na asatọ nwoke ahụ nọrọ ọtụtụ afọ n'ebe ahụ jizọs bịarutere ya nso n'ihi na jizọs matara nwoke a ma eleghị anya ọbịa nọkarịrị mmadụ niile ndị nọ n'ebe ahụ anyị amaghị ma akwụkwọ nsọ gbara anya ma sị na jizọs mara na nwoke a nọ n'ọtụtụ afọ n'ebe ahụ ma n'ezie onweghị onye ọbụla nke pụrụ inyere ya aka mmadụ ndị ọzọ na-eburu ndị nke ha bịa mgbe ọṅara mmiri ahụ ga-abịa ha ga-agbalịsi ike tụba onye nke ha n'ime mmiri ahụ onye ahụ ga-enweta ọgwụgwọ ma lee otu onye dị nke lee enweghị onye ọbụla nke chọrọ inyere ya aka ndị isi nchụàja nọ n'ebe ahụ ha apụghị inyere nwoke ahụ aka ndị ọzọ dị ike bụ ndị obodo nọ na Jerusalem nọ n'ebe ahụ ha agaghị asị na ha ahụbeghị nwoke a ha agaghị asị na ha amaghị na onye dị otu a na ebe ahụ ma eleghị anya nwoke ahụ etufuola olileanya niile dị iche iche n'ihi site n'okwu ọnụ ya ọ sị onye nwe anyị enweghị mmadụ nwanne m nwoke nwanne m nwaanyị amaghị m ma ị nwere mmadụ ma ọ bụ ihe were anya na ọtụtụ ndị mmadụ nọ n'ụwa taa ndị na-enweghị mmadụ ụfọdụ mmadụ nwekwara mmadụ ma onye na-enweghị mmadụ ka ha mma ama mma nke ahụ bụ ọnọdụ gị ma otu ọ dị okwu Chineke na-agwa gị sị nwee nkasi obi n'ihi na Chineke onye letere nwoke a ga-eleta gị la adịghị anya ma eleghị anya ọ gaghị adị anya onye nwe anyị abịa leta gị ma ị nwere mmadụ ma ị nweghị mmadụ onye nwere Chineke nwere ihe niile akụkọ a na-agbara anyị ama sị na ngwa ngwa onye nwe anyị Jizọs Kraịst mere ka nwoke ahụ matasị ọ bụ ya na onweghị nweghị mmadụ ma ebe ọbụla jizọs nọ jizọs bụ mmadụ nke onye na-enweghị mmadụ n'ebe ahụ ọtụtụ ndị na-achọ ka agwọ ha ọrịa dị nkele adịghị enweta ọgwụgwọ ọrịa ha dịka anyị kwuru na mbụ ụfọdụ na-anwụ n'ime ebe ahụ ma jizọs ịbata n'etiti ha mere ka ọtụtụ n'ime ha nwere onwe ha taa ọ bụrụ na o nwere ọnọdụ nke ị nọ n'ime ya nke ị na-achọ ka jizọs metụ gị aka ka ọ dịrị gị mma n'ezie jizọs ga-abata n'ime ndụ gị ọ ga-eme ka ọ dịrị gị na mma nwanne m nwoke nwee ọṅụ nwee udo nke obi nwee ntụkwasị obi na ebe chineke nọ n'ihi na chineke na-ahụ ọnọdụ gị chineke maara ihe nke gị onwe gị na-agabiga chineke maara ihe nke gị onwe gị nọ n'ime ya n'oge awa chineke makwara echiche nke dị n'obi gị ya mere chineke nọ na njikere inye gị enyemaka nke gị onwe gị ga-aṅụrị ọṅụ n'ime ya dịka nwoke ahụ n'ọdọ mmiri nke besaida ṅụrịrị ọṅụ n'ihi na jizọs si ya ị chọrọ ka ị nwere onwe gị ọ bụ ezie na ị nwere ogologo akụkọ nke ị ga-akọ ma n'ezie ngwa ngwa chineke mere gị ihe ọma akụkọ gị ga-agbanwe n'ihi na akụkọ nke gị onwe ga-akọ bụ na onye nwe anyị nyere gị aka anyị na-ekpere gị ekpere anyị na-arịọ ka chineke mee ka ihe gara gị nke ọma ka ihe ọ bụla nke ị nọ n'ime ya ka chineke leta gị chineke na-ahụ gị ọ ga-enyere gị aka onye nwe anyị nọnyere gị nye ndị niile na-arịa ọrịa n'oge a ka anyị na-ekperu n'ekpere onye nwe anyị ọtụtụ n'ime dị bụ ndị na-arịa ọrịa n'oge a ndị na-ele anya ka gị onwe gị metụ ha aka dị ka gị onwe gị metụrụ ndị ọzọ aka biko chineke onye pụrụ ime ihe niile metụ ha aka mee ka nrịrịa ha si taa gwụ ihe ọbụla nke ha ṅụrụ ihe ọbụla nke ha metụrụ aka chineke mee ka ọ dị ire n'ahụ ha ka ha nwee ike tụọ aha nsọ gị meere anyị nke a n'ihi na arịọ n'aha jizọs onye nwe anyị Amen. obi anyị jupụtara n'ọṅụ n'ụbọchị taa mgbe anyị na-ekele onye mgbasa ozi Pita Ikonta onye wetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka Chineke nọ nyere gị ka o nye gị ogologo ndụ na ahụ isi ike n'ime ọsọ ndụ ị na-agba n'ime ụwa imeela onye mgbasa ozi mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị na-achọ onye gị na-ega ma akwụkwọ nsọ nke Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com arnigiria at onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nkịta na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke nọnyere ma gọzie chebe ndị gerenụ ma ndị kwupụtara okwu ọma nkịta n'aha Jizọs amen pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo